AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị na-arịọ amara nke onye nwe anyị n'isi gị na-arịọ ka onye nwe anyị na-edu gị n'ụzọ gị niile na-arịọ ka onye nwe anyị mere gị amara na-arịọ ka onye nwe anyị chekwaa ndụ gị ya gaziere gị ezi enyi m n'ụbọchị taa anyị abịala ịmalite ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ chetakwa na anyị ka ji isiokwu ahụ nke bụ nkọcha ma ọ bụ ngọzi ihe anyị ji na-agbatụ isiokwu ndị a ụkwụ ụbụ ka anyị nwee ike na-eleba anya na ndụ anyị mara ihe na-eme na ndụ anyị mara ma anyị na-ebi ndụ nke na-enye anyị ojuju afọ ma anyị na-ebi ndụ nke na-ekweghị idu anya nke pụrụ itinye anyị n'echiche nke pụkwara ime ka mmadụ chie ihe na-ekwesịghị ekwesị gbasara onwe ya n'izu gara aga chetakwa na isiokwu anyị tụgharịrị n'izu gara aga bụ nke dekwasịrị ihe asaa nke pụrụ igosi na nkọcha na-alụ ọlụ n'ebe dị otu a n'ezinụlọ dị otu a n'ime ndụ onye dị otu a na dị otu a n'obodo dị otu a ọ dị otu nke anyị na-enweghị ike ilebara anya n'ihi oge nke ahụ bụ nke anyị ga-akpọ nke ikpeazụ n'ihi na ọ bụ nke anyị ji mere ikpeazụ ọ pụtaghị na ọ bụ naanị ihe ndị a bụ ihe ndị na-arụtụrụ anyị aka na nkọcha pụrụ ị na-alụ ọlụ n'otu ebe ma ọ bụ nke ọzọ nke ahụ anyị na-eleba anya n'ime ya n'ụbọchị taa ma ọ bụ isiokwu ahụ bụ nke a kpọrọ ọnwụ ike ma ọ bụ mmadụ iwepụ ndụ ya igbo ibe m anyị amara na ihe bụ ịnwụ ọnwụ ike anya mara na ihe bụ mmadụ iwepụ ndụ ya ọ bụrụ na ile anya n'akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ cheta na ọ bụ ya bụ mpaghara nke akwụkwọ nsọ anyị na-atụle n'izu ndị a ị ga-ahụ na otu esi gbata ụkwụ ma ọ bụ rụtụ aka na ihe gbasara ọnwụ mberede ọnwụ ike ma ọ bụ mmadụ iwepụ ndụ ya karịrị akarị anyị na-achọ ime ka mata sị na nkọcha ọbụla na-abịa n'ụzọ dị otu a abụghị nke na-enwe nhuku n'ebe otu mmadụ nọ ọ na-enwe nhuku n'ezinụlọ ọ na-enwe nhuku na agbụrụ dị iche iche ọ na-enwe nhuku n'ime otu onye ma ọ bụ onye nke ọzọ ma ghọta ya n'ụbọchị taa sị na ebe ọ bụla ụdị nkọcha dị otu a na-alụ ọlụ ọ na-akpagide nkụ n'ezinụlọ ahụ n'amaala ahụ n'obodo ahụ ọ na-achụgide ndị ahụ ọnụ n'ala site n'ọgbọ ruo n'ọgbọ ọtụtụ mba dị iche iche agbụrụ dị iche iche achọpụtala si na ụdị ikike dị otu a bụ nke dị n'otu ebe ma ọ bụ ebe ọzọ na ikike a bụ ebe ọ kụnyere aka ebe ọ bụla ọ kụnyere aka ọ ga-emegide ihe n'obodo ahụ ọ ga-emegide ihe n'ezinụlọ ahụ tutu ya ekpochapụ ihe ọ bụla bụ mmadụ n'ebe ahụ n'izu ole na ole gara aga ka emere ka matasị na ọ dị otu nwa agbọghọ na-akarịbeghị iri afọ abụọ na otu n'otu ụlọ akwụkwọ mahadum n'obodo anyị bụ naijiria nwatakịrị bụ onye biliri otu ụtụtụ were riri kwụgbuo onwe ya na-echecha ihe mere nwa ntakịrị ihe otu a ga-eji wee chee na nke ya agwụla nke iwepụ ndụ ya ya agwụ m ike ụdị nramahụ n'ezie mekatara ihe na ndị grik mgbe ochie bụ ndị kpọrọ ya aha chi nke ha na-efe gịnị bụ ihe ndị grik kpọrọ ya ha kpọrọ ya ihe onye metara nke bụ ihe ọbụla m metara ga-ebịara m ụgwọ ihe ọbụla nna m metara pụrụ ịbịara m ụgwọ ọtụtụ ndị n'ụzọ dị iche iche nwere aha ha na-akpọ ya ndị na-ekwenyeghị na Chineke mara sị na nke a bụ eziokwu ma ọ bụghị ya gịnị ka ị chere na-akpata mgbe ụfọdụ abịa asị na a na-achụ nke a n'isi onye a a na-achụkwa nke a n'isi onye a a na-achụ nke a n'ebe dị otu a onye ọbụla mba ọbụla ndị ụdị nkọcha dị otu a na-alụ ọlụ n'isi ha na-enwe nhụkụ ya ndị a bụ ndị na-aghọta sị na ọ dịrị ikike nke na-achụ ha nke ha na-apụkwanụ ịgbanarị ọ dabara otu onye ma ọ bụ nke ọzọ gịnị ka ha na-ekwu ọ bụ otu ahụ ka ọ dabara nna m ọ bụ otu ahụ ka ọ dabara nne m eche m na ọ ga-abụ mụnwa bụ onye ọzọ ruworo n'aka dịka m mere ka anyị mata mgbe gara aga ikekwe ya bụrụ ezinụlọ na-anwụ ọnwụ nke na-anaghị dụ anya gaa hụ na ndị amụrụ n'ezinụlọ ahụ ga-abụ ndị ga-eji aka na-atụ mgbe ha ga-anwụ n'ezie ndị a na-eji aka atụ mgbe ha ga-anwụ gịnị kpatara m ji na-eme ka ọ pụta ìhè n'ụzọ dị otu a ọ bụ n'ihi na ụfọdụ n'ime ha bịa ha sị gị na ọ dịghị nwoke ọ bụla mụrụ n'ezinụlọ ha na-ebi karịa iri afọ anọ na ise ụfọdụ asị gị na ụmụ nwoke ọ bụla mụrụ n'ezinụlọ ha na-anwụ ngwa ngwa amaghị mma ha na-eche na ọ bụrụ na ha ekwughị ya otu a na ọ ga-abụ ha ga-abụ ndị ọzọ ọ ga-adakwu emere m ka anyị mata mgbe gara aga sị na ọ dị otu ebe m gara chọpụta na ọ dịghị nwoke ebe ahụ ihe m kpọrọ nwoke bụ nwoke galitere agalite emere ka mmata na nwoke a na-agalite n'obodo ahụ ị gaa n'ebe dị otu a hụ na ụmụ nwaanyị na-aka n'ọnụ ọgụgụ gị onye mụ na ya na-atụgharị uche ihe asaa ndị a abụghị na ọbụ ha bụ naanị ihe pụrụ ịrụtụ aka sị gị na ihe dị otu a na-eme ebe dị otu a ma ọ bụ na nkọcha na-alụ ọlụ n'isi onye dị otu a ọ dị ọtụtụ ihe ndị ọzọ nke pụrụ igosi na nkọcha na-akpa ike n'otu ebe ma ọ bụ ebe ọzọ ma mara na m na dịka anyị haziworo isiokwu a rute n'ụbọchị taa ịghọtala otu ihe ma ọ bụ nke ọzọ nke pụrụ ime ka inwe ike bido ugbu a leba anya n'ime ndụ gị leba anya na ezinụlọ gị mgbe anyị na-amalite ntụgharị uche anyị mere ka anyị mata sị na na ọ dị ikike nke ya na mmadụ na-agba mgba nke ọ na-ana ahụ anya ọ makwanụ ebe o si malite ọ bụrụ na ụdị ihe a dị na ndụ gị ọ bụrụ na ụdị ihe a dị n'ezinụlọ gị biko jikere ka anyị malite n'izu a ileba anya n'isiokwu nke akpọkwasịrị chi ụgha amaara m na onye nwe anyị ga-enyere anyị aka ịhazi isiokwu a nye anyị amamihe ịghọta ya na iji ya ileba anya n'ime ndụ anyị nwee ike hazie ihe ndị ekwesịrị ịhazi na ndụ anyị ya gaziere gị mgbe ị na-eme nke a gị nwa chineke ọma na-ege ntị gbalịa gbakwute jizọs ọ bụ sọsọ chineke bụ onye ga-enyere mụ na gị aka ka anyị wee merie ọnwụ ike n'ime ndụ anyị ọ bụ sọsọ chineke bụ onye ga-enyere anyị aka anyị ahụ ụzọ mgbapụ n'ime ihe ekwensu na-eme n'ime ụwa imela onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arịa ekpere mbụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwojighị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a mgbe ị ga na'ekwentị anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewebatara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma mee ka anyị nwee anyị ime mmụọ anyị ga-eji ahụ jizọs ma nabatakwa onye mgbasa ozi onye ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee abụ a ma nata ngọzi dị n'ime ya na-amụtara eze Chineke agaghị echefu echiche ndị missionaries of aba anyị na-arịọ ka chineke nọnyere unu ka ịhụnanya ya bara unu baa n'aha jizọs amen na n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-echekwutara gị onye ọma na-ege ntị na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ igbo awr.org chekwụta itinye asụsụ igbo ndị igbo ndị hụrụ chineke n'anya ndị ndewonu ana m ekele jehova ebe ọ dị ukwuu n'ihi na ọ hụrụ anyị n'anya ebe ọ hụrụ anyị n'anya ọ na-echere anyị echiche ọma ka anyị nwee ndụ nwebiga ya oke ọ bụ ya mere anyị ji were isiokwu taa ịhụnanya nke chineke tutu anyị aga n'iru ka anyị kpee nna anyị jehova dị nsọ onye bi n'eluigwe dị ukwuu onye hụrụ anyị n'anya imeela imeela anyị ohere dị ka nke a ka anyị wee mụọ okwu gị kwuo okwu gị ka anyị nwee ndụ nwebiga ya oke biko rụọrọ anyị ọgụ nke elu ụwa kpọbata anyị n'ala eze eluigwe n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ezigbo nwa chineke ana m ekele gị ọzọ n'ile ige ntị ka anyị gụọ ihe edere n'akwụkwọ nsọ jọn nke atọ isi atọ amaokwu nke iri na isii na chineke n'anya otu a na o nyere ọbụna ọkpara ọ mụrụ naanị ya onye ọ bụla nke kwere na ya wee ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị amen okwu nke a chineke kwuru site n'ọnụ jizọs ka ọ gwara nikọdimọs ka a na-agwakwa anya n'ụbọchị taa n'ihi ya ka jizọs na-asị na chineke hụrụ gị n'anya na chineke hụrụ m n'anya otu a n'onwe gị ọlụ anyị lụrụ ya na-enweghị ozi ọbụla anyị jere ya n'onweghị arịrịọ ọbụla anyị rịọrọ ya hụ anyị n'anya otu a wee nye anyị ihe kachasị ihe ukwuu nye anyị onyinye kachasị ukwuu hụ eluigwe ihu na ala maka m onwe m maka gị onwe gị ọ bụ ya mere o ji sị ka anyị hụkwa ya onwe ya n'anya ka anyị hụkwa mmadụ ibe anyị n'anya na ọ bụ mgbe anyị na-eme otu a na anyị na-eme ihe ya na-achọ na anyị na-emezi iwu ya ọbịa mba ọ dị mkpa ọ dị ebe ọ dị ukwuu si nwoke nwaanyị hụ mmadụ ibe gị n'anya hụ onye agbata obi gị n'anya hụ mmadụ ọ bụla ị hụrụ n'etiti gị n'anya tụ isi hụ onwe gị n'anya were hụ onye ahụ n'anya mana mmerịkọta mana okwu ọnụ mana echiche emekụrụla mmadụ ibe gị emela ihe ga-afụ mmadụ ibe gị ụfụ mee ihe ga-adị mmadụ ibe gị mma mgbe ị na-eme otu a eluigwe na-aṅụrị n'isi gị nke a bụ ịhụ mmadụ ibe gị n'anya otu aka akwa gịnị bụ ịhụ chineke n'anya ịhụ chineke n'anya bụ ihe anyị na-ahụ n'akwụkwọ nsọ na jọn nke mbụ isi ise amaokwu nke atọ ebe ahụ ka ọ na-asị nke a bụ ịhụ chineke n'anya ka anyị dobe ihe o nyere n'iwu ihe o nyere n'iwu adịghị arụ ọ bụ ihe ahụ ka o kwuru gịnị bụkwana ihe ahụ o nyere n'iwu tutu anyị aga ebe ahụ anyị ga-ahụ na ihe Jọn na-edekwa Jọn nke mbụ isi abụọ amaokwu nke atọ nke anọ ka ịgụtụ ya agụtụ ka ịhụ ihe Jọn na-ekwu ebe ahụ Jọn nke mbụ isi abụọ amaokwu nke atọ anọ n'ime nke a ka anyị makwara na anyị amawo ya n'ime nke a ka anyị mara na anyị amarala onye chineke ọ bụrụ anyị na-edebe ihe niile o nyere ma anyị dobe ihe o nyere n'iwu onye na-asị amawo m ya onye nsị na ya ma chineke ma ọ dịghị edebe ihe niile o nyere ma o debe ihe niile o nyere n'iwu onye ahụ bụ onye ụgha onye ahụ bụ onye ụgha eziokwu adịghịkwa eziokwu ọ bụla adịkwa n'ime lọọ n'iru ma onye ọbụla nke na-edebe okwu ya ọ bụ n'ime onye ahụ ka emeworo ka ịhụnanya Chineke onye na-edo okwu iwu Chineke na-edobe okwu Chineke ka emeworo ka ịhụnanya Chineke zuo oke n'ime ya n'ime nke a ka anyị maara na anyị nọ n'ime ya onye na-asị na ọ nọgide n'ime ya o ji ụgwọ ka ya onwe ya chegharịkwa dịka ya onwe ya na-echegharị ndị m hụrụ n'anya ọ dịghị ihe ọhụrụ o nyere n'iwu ka m degara unu kama ihe ochie e nyere n'iwu ka were site na mbụ ihe ochie ahụ e nyere n'iwu bụkwa okwu ahụ nke unu nọ a na-akpọ anyị ndị Chineke hụrụ n'anya na ọ dịghị iwu ọhụrụ a na-edere anyị n'ọkwa iwu nke anyị maara ochie mbụ nke anyị maara site n'akwụkwọ ọpụpụ isi ohu site n'ahịrị nke atọ ruo na nke iri na asaa ọ bụ ihe ahụ bụ ihe a na-achọ n'aka anyị nke mbụ bụ na ị gaghị enwe chi ọzọ tinyere Chineke ị ga-emere onwe gị arụsị apịrị apị n'ụdị oyi nke ọbụla ọbụ nke dị n'elu n'eluigwe ọbụ nke dị n'ụwa n'okpuru ụwa ọbụ nke nọ na mmiri n'okpuru ụwa akpọkwala isi ala nye ha efekwala ha ofufe n'ihi na m onwe m bụ Jehova nke ekoro ana m eji ajọ omume nke ndị bụ nna leta ụmụ ruo ụgbọ nke atọ ruo nke anọ bụ ndị kpọrọ m asị ndị Jehova na-emere ebere mbụ ndị hụrụ ya n'anya na-edobe ihe o nyere n'iwu ya na agakwa n'elu so anyị ejiri aha chineke anyị eme ihe efu ihe niile ndị a ka anyị maara ama ka anyị na-achịkọta ọnụ sị ọ bụrụ na anyị eme otu a anyị hụrụ chineke n'anya anyị ga-ahụkwa jizọs n'anya ihe anyị ga-amasịkwa ha ha ga-enyekwara anyị aka anyị ga-abụ ezi ụmụ chineke ndị ga-eketa ndụ ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World ezi nwa chineke ọma na-ege ntị ị nwere ịhụnanya nye onwe gị ị nwere ịhụnanya nye kraịst site na akwụkwọ nsọ kwuru na jọn nke mbụ ahịrị nke anọ amaokwu nke iteghete ọsọ otu a onye na-adịghị ahụ n'anya amaghị chineke n'ihi na chineke bụ ịhụnanya onye ọma na-ege ntị ma na-arịọ anyị n'ụbọchị taa ka anyị gbalịa na-ahụrịte nwanne anyị nwoke na nwanne anyị nwaanyị n'anya ị gaghị asị n'ịbụ onye nke kraịst n'ịbụ onye nke chineke mana ịhụnanya nọ n'ime gị ka m gwa gị nwa chineke ga-agbalị kpaa agwa nke chineke nke anyị gụtara n'ime akwụkwọ nsọ na chineke n'onwe ya bụ ịhụnanya onye ọbụla bụ nke kraịst ga-enwe ịhụnanya onye ọbụla bụ nke kraịst ga-ahụ onwe ya n'anya hụ chineke n'anya hụ mmadụ ibe ya n'anya ama m na chineke ga-enyere anyị aka ka anyị wee hụ onwe anyị n'anya karịsịa otu chineke ji chọọ ya mara na ịhụ chineke n'anya na ịhụ onye agbata obi anyị n'anya bụ nkwa nke e nyere anyị n'ime akwụkwọ nsọ ọ bụrụ na anyị emezuo ya eluigwe abụrụ nke gị eluigwe abụrụ nke m ma anyị gbalịa hụ chineke n'anya obi anyị niile na ume anyị niile na ikike nke chineke nyewere anyị ka anyị hụ onye agbata obi anyị n'anya dị ka onwe anyị ama m na anyị ga-emeli ya ama m na anyị bụ ụmụ Chineke ama m na Chineke ga-agba anyị ume imeela onye mgbasa ozi Moses Chukwendụ onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ na-echekwutara anyị gbasara ịhụnanya imeela arị ekpere anyị taa bụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs otu aka aka njikwa na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa ndị nyere anyị abụ ọma ndị missionaries of Aba obi dị anyị ụtọ anyị na-ekele chineke na ndụ unu na-arịọ ka mara chineke dakwasị ndị gere ege n'aha jizọs amen ezi enyi m mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya chọrọ ka anyị leba anya kọrọ na anyị na 0706 363 7224 0706 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo maọbụ awrnigeria at gmail dot com ka Chineke edozie okwu ya n'ime obi anyị n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo